ọ bụ na mmadụ ata afụ were kwado ka biznes ya gaba ka o si ebe ahụ wee rie nri biko dike afọ ihe ị na-ekwu gbasara biznes mmadụ ịma na ịkparị amụ na soshal midia na-adị atọ ụtọ mana ka ị na-akparị ya bụ amụ biko dike afọ emebi na nke mmadụ emebi na nke mmadụ ọ bụ na ịkparịa ya bụ amụ ọ ya atọkwa ndị mmadụ ụtọ ha ya aṅụrị aṅụrị mụnwa na onwe m ma esokwa onwe aṅụrị na ya bụ amụ ị na-akpa anyị mana be afọ ka ị ghara ịgafe boundary ọ bụ na ị gee ihe gbasara vidio ịfụrụ on 31st of August gbasara ebe mmadụ na-eri nri na-asị ee na nri ọ na-eri nọ anụ eke ka etinyerie egheghe egheghe ịkakwuo obi wee gosi afa họteelụ ma ọ bụkwanụ ebe ị nọ wee na-eri ya bụ nri ọ dịghị ka ndị mmadụ ka ya aga ebe ahụ ọzọ iri nri ma ọkwa na ije nso n'ebe ahụ nwanne nnekwa na anya ọ kịta ga nna alụ mmadụ nri ka ndị o wee na-eke anụ eke ka ndị ndị achịcha nri ndị esfit nwa gịnị ọkwa esfit esfit ọka ji eke esi nri wee lesị mmadụ ka o rie ekwe na akụ mvive nna afụfa ọ ma ụlọ na mmadụ na-agba ya mmadụ ibie wee wụrụ eke hmm. e eke ka ewolu tiilu mmadụ ibie akwa ka wụ wolu rie nri hmm. ọ dị mma agwa anụ agwa anyị nara eribe anyị hmm. anụ alụ emekwa dulu yang bisa lo nas pokoknya dia punya bisa lo nya lo nya aku mau kaba kana de so mbonya aba kana de agemi ya so ki o si de kusi lo kita eh dia na ba mo propaganda hai propaganda kaga Nnamdi anọ na mbụ n'obi pati wọn juda wọn wọn tọrọ ọrọ maka wọn bẹ kọfì mọ ẹnna maa nà mbọ bẹ kọfì bẹ nwúrọ mẹ ní ntẹ sọmọ bẹ kọfì wọn bẹ kọfì yọ bísínẹsì mmeri tugo nná afọ ẹtọ bísínẹsì mọ àdìyẹ ni. bọ́ọ̀sì bí kò ká ẹtí bá náà wọn wọn bíbá ọjọ́ ṣàìdò abugodi na ye ni a free free endorsement ọrẹ abusọ mọlẹ kò sì pọ tuya la ẹ from now to december ọgọ ní bẹpẹ. lọ́sàgò tù mọ́ni yẹ wò picture ẹ̀ bọ̀ ọ̀tọ̀ post kò bí kò. Alburuzinho.